na mbụ ka bụkwa kọmredi Managụ taa m ga-ekwu okwu gbasara sit at home emere ya oge adọrọ m mma n'eziokwu oge adọrọ m mma onye obi tosiri dị mma onye ọbụla bụ ezigbo onye Igbo obi atosiri dị ha mma nke nke bụ na anyị ga-abịazi were egbe anyị tosiri ịgba ndị iro bụ egbawa onwe anyị ọ ịchọ ka m ga-esi mee na Biafra nwa ọ bụkwa etu a ka biafra ga-adị ọ kakwa maka anyị nọrụ na naijiria ahụ reason why we still be killing our own people who we supposed to be protecting who we supposed to be fighting for we start killing them etu a ka biafra ga-ebi before now <clears throat> as na ọ fulani herdsmen na-egbu ndị igbo ndị nọ n'obodo oyibo ndị nọ under all these our european based brothers and american based brothers And then with that infect means every day that Fulani herdsmen have killed all of us. That was the main reason why they formed ESN without consulting anybody. Even though we did not con condemn the forming of ESN, but then they supposed to consult people, the stakeholders, the state actors before forming any active activist. They form Maya. The same ESN formula was not used against any Fulani man. They used it against our people. We start using it against our people. We started killing our people. We started killing ourselves. Iwe na-agụ sị gị lee di abumnuche ndị a na-eme ihe anyị na-eme. Look at what happened in Mbaise yesterday. Two bus, two bus was bought down. Some people bought alive. Kedu nwe bọọsụ ndị Igbo? Kedu na ya bọọsụ ndị Igbo? Kedu na egbu na bọọsụ ndị Igbo? look at shops they disturb shops yesterday kenu wey shops are ndị igbo okay you are saying sit at home we are sitting at home in southeast southeast contribute less than eight percent to the federal uh, federal government eight percent gdp to the federal government and if you continue sitting at home in southeast in the five states southeast enugu imo abia anambra and ebonyi from now till next two years the federal government will not even lis ten to you they will not look at you because owó yìí maybe owó yìí stop the oil continue to flow once the oil continue to flow nothing concern them owó yìí gbasa hand every day she sit at home him and ihe ndị go nwere bụ businesses their individual businesses ka e nwecha ndị igbo nwecha ịpụta isi sit at home onye nwere ihe ebe ọ si aga enweta ihe ọ ji eri nri isi anọ n'ụlọ chiba aka n'ụkwụ and then of cause, need response sponsor. this kind of thing but don't tell you but they don't sit at home oh they don't sit at home there oh but they will tell us to sit at home in Biafra land where we don't have any government uh, industry in Biafra land ihe e nwere bụ private businesses isi onye na-enwere ebe ọ sa aga enweta ihe ọ jere enye ụmụ ya nri enye famili nri ya nọ n'ụlọ chibaka n'ụkwụ nọ n'ụlọ Friday, Saturday, some people have a high Friday, because on weekend sọnde na-aga ma wikend mọnde sikwa onye a nọ n'ụlọ ihe ọ ga-eji ihe ụzọ famili ya why are we doing this to ourselves why are we trying to to to to to impoverish ourselves impoverish ourselves a na-asị na ndị Hausa na-emegide anyị anyị jikwara aka na-ebudo onwe anyị ndị Igbo should wake up Igbo you should wake up you should wake up now and speak up because our future kind of tremble on tremble on our futures ọ bụrụ etu a ka anyị chọrọ ka anyị biafra dị biafra jiri etu a dị that means we all die in machadu ọ ka ama na anyị nọ na naijiria karịa na anyị nọ na biafra dị etu a biafra dị etu a ama dị mma ọ ka ama anyị nọ na naijiria because when you start killing yourself killing each other, burning houses, burning shops, burning vehicles, destroying properties, private properties. wee kwufu na ọ bụrụ ihe a ka anyị kwere ọ bụrụ ihe a ka Ojukwu fight for ọ bụrụ ihe a ka Waziri na fight for you na ajụ nwe which kind of Biafra is this that you are fighting for now are we actually fighting for Biafra or fighting for our enemies to kill us more. Ị na-anya n'ihe a na-eme ndị na na-ebuchi ebu strọsọ Igbo men ndị ọ bụ echi if there is any eventually na abịara ndị afụsa bịara maya tai ọ ha ga-abịakwa apụta apụta na igwe lụsa ndị ọgụ mana ọ bụrụ na igbuche ndị a niile gbuchie all these leaders all these Igbo leaders all these youth all these strong strong men we kill ourselves after killing ourselves who will now fight for us oge ndị Hausa bịara ime ime impose or immaterialize the Islamization agenda in our land who will stand with you who will stand and defend the land with you no one you will be left behind you will be left empty-handed and ndị Hausa will achieve their their goal Fulanis will achieve their goal easily ihe anyị na-eme on the Fulani ka anyị na-ebenefit anyị sị na anyị alụsị ndị Fulani ọgụ but we are killing ourselves helping them to kill our to, to enslave ourselves ndị igbo ama igbo igbo youth have to rise up now rise up now or never rise up now or remain coward forever thank you very much